the target. The target is that we want to empower our people in agriculture, in animal husbandry, in poultry farming precisely. And uh, we trained 20 of them before now. Not only that we trained them, anyị agago to be ha dị iche iche rụọ ọrụ ha ụlọ be ha dị And uh, today, before I ever pass, I ever know about Akamuna, but they promised them not to Katu, energy, not in it, for I know about Christmas. And that will be what we put in there. <laughs> So, before I pass attack, I think they bring each of them 50 day old chicks. Each of them. And uh, I bring Siafia, and they bring each of them five bags of starter feed. for those birds. And you Bunye had the drinkers, the feeders for those birds. Bunye had the feeding devices for the brooding of those birds. And if you need any of onye zụta ole were ego dịgorokwa ọzọ anyị achọghị ịma ego uru ego n'onwe I am a 18 of professionals experts that are going to visit here occasionally to ascertain the progress of their farm. many challenges about how to solve it. The intention was that within the next uh, uh, one year, they can be able to fend for themselves. And in the next one year, I will take up another branch of agriculture. We may go into crop production we may go into animal husbandry again, but this time maybe fishery or um, snail farming, grasshopper farming. We can go into cucumber plantation and all what stuff and empower them too. Ọ bụrụ na esi etu anyị eme a, in the oge na-adịghị anya, anyị enwee food sufficiency in this part of the country. maka gọvanọ na-agba ọfụ m ọ na-afụ m bifo ọ na-akpọ m ogbu efi na ogbu efi ọ nọkọtazie n'ikpeazụ a inye ihe ọ na-abụ onwe ihe idegodo ihe nwe ihe mebiri ka ihe n'okogide ihe n'elu otizie ya okpuefi igbo na okpuefi so wee mara onwere ebe uche ya na-aga that he wants us to be productive to produce what we want and based on that all of us three whatever thing we are doing today every other thing centered that agriculture these uh, uh, vehicles to the eba and uh, some others that are coming. bakala can be ife endowooza kabisa bu means of na ndị zụrụ means of how to take it to the market those vehicles will help and the women we are going to give these day phrase today can decide on themselves to go into processing of those uh, uh, beds when they are mature. They can go purchase them at the market, come home, kill, process, store in their freezers. Precisely the end consumers. That is the value change in agriculture that we want to explore. And other things. O nwere mmiri, ọ bụrụ na agbasa afọ ụka, ilu ide anya gaa na azụ ebe o nwere mmiri anyị na-ebi skuul, potable water, akọtụọla anyị tekwere afọ ka ụmụ akwụkwọ nwee ike na-aṅụ ezigbo mmiri. That is the first thing we do. Then uh, anyị pụtazie anyị anaghị emezi ife ndị ọzọ ka o si wee dị na timetable a asị m ka m kelekwa gị ọzọ ka a sịkwa gị nnọọ na-ebịa ife ọrụ ihe a ndị oburu ọdụ ka ọ bịara ihe transpọtụ a na-ebu ọzọ ọbụla na apụtakịta ife a thank you my lord thank you Thank you very much. Akọsazienu ndị NCA ekwu mba onye nwe anyị nọnyere unu ngọzi dịrị aha usekpuru ụwa enyemaka anyị dị n'aha dị imenụ

Manawamata to Manawamata. And I n'afa n'afa pope francis na-achị mana n'afọ iri n'ime otu ngozi inyekwa chukwu ekele maka ọmarịcha atụmatụ ọnọrọbụ eji ike okechukwu anyị na-adebe ụdọ a anyị wee kechi mmiri ya gburu ọgwụ n'afọ nna na nwa na mmụọ Ọ̀gá yọ ọmọ. Our help is in the name of the Lord. Through the work of human hands and help of technical technology, we cooperate with the Creator to improve the earth as the dwelling place of the human family. May our efforts to bring the work of creation to perfection will contribute to the achievements of society and carry out the mandate to follow him in serving one another in love. Let us then bless God as we use this product of technology for advantage and never forget to offer praise to him who is true light and the fount of that water which brings to eternal life. Amen. Let us pray. Blessed are you, Lord our God, and worthy of all praise, for you have provided for the perfecting of your creation through human labor and intelligence, and you show your own power and goodness in the inventions of the human race. Grant that this poor hope provided by Honorable Ejiko Kichimu, that all those who will use this supply of water for their needs may recognize that you are their living fountain the source of the water that springs up to eternal life, We ask this through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit. May Almighty God bless and keep on, Father, Son, and Holy Spirit. Amen. Peace be with you. And with your spirit. kwuru ka anyị nọrọ n'ala ka anyị nọrọ n'ala malite ozugbo ka anyị nọrọ n'ala the protocol please ịzọrọ agwa m eze beledu anyị na-ekele gị ịmaka anyị ahụ onye kere anyị o napụrụ ime ihe niile anyị na-ayọ ka ị gọzie ihe nlite dị ebe a nke ụmụ odibo gị ndị ga-echu ujo iji wee mee ife ọrụ ugbo biko chekwa ọkọ ka ha na-aga n'iru ndị ha na azụ ụgbọala na ụgbọ otutu biko ozi nchekwa ọkafa ka a ghara inwe ihe nsogbu na ihe omenyi na ụzọ mee ka ebumnobi ga nwaodibo ọnọdụbụ okechukwu bụ ihe ebezụtara ezi onye ndị akụkọ nwunye nna mama udo ọnụ Thank you. What is going on today at uh, ekele m chukwu na isi ekpere bụ ejike okechukwu na ụbọchị taa mgbe ọ yọrọ m ka m bịa na maka enweghị njụ ekiri ihe a na-eme ọkọọlụ m na empowerment nzia empowerment nke ọya unye ndị mmadụ ha rie echi agụ agwọ ọsọ m mba n'oge ndị mmadụ ejiwegbara okwu nye nwere mpụta nwere obodo anyị bụ naijiria nwere ka o si wee dịsị ọrụ oyiwe adụ ọzi ọ dụgoro nwa igbo esizi ndị mmadụ ebe m gụrụ akwụkwọ mana kanada mana itali mana England and ebe nlọ na United States gọọmenti adịghị enyekebe ndị mmadụ ọrụ ọ site n'uchu ndị mmadụ na-echu enwere m aṅụrị na ọ malitere tata the agro aspect so ekere m chukwu n'isi ya o so n'ihe m kpere na ekpere n'isi mmiri aja maasị a ka ndị a ga-egbu ya ka anyị na-ekwe anya na-arụ ọzọ enyekwa ha ka jee metọsi anya ha tiri uchu ya enwekwuru m aṅụrị na o kwuru na ndị ga-eme agriki ya zụ ọfụma ihe ndị ọzọ niile na o nwere teknikal advisers ndị ga na-ejekwa ma na ha na-eme ọfụma onye nwee nsogbu enyere ya aka ewe mmụọ ya ọfụma ha ejikwa na wee kwuo ha echekwa na ha richaa enyekwa ha ọzọ ebido ọ bụrụ onye ọfụma ọ bụrụ ịkwado onye rụrụ ọrụ a anyị na-anabata ndị so n'ụlọ osote ndị otu Aịfụrụ unu Abakaliki various mụrụ ụdị ihe abụọ na-eme n'ụbọchị nkịtị enwere m aṅụrị ma mma onwe ya na o ji ejamas ahụ ebido ndị na-anọchite anya ndị mmadụ na-enwe ọṅụ ịfụ ndị ha na-anọchite etu ọnọdụ ha si wee do ụnụ afọrọ ihe mere ebe a na o nwere ọbịago na praịmarị skuul a ah. ma na mmiri adịghị ya na tọilet adịghị ya mana ekwuru na ọhịa a na-ebute site n'ịrụ iyi ma ihe ndị ọzọ niile mana ọbịa gbakpuo bọọlụ ka akọzi tata ana m enye ndị ọzọ ndụmọdụ ndị na-anọte anya ndị ihe dị ndị mmadụ mkpa ka ha nyelụfe aka oge ụfọdụ e nke ndị steeti House of Assembly maka ndị National Assembly Senate na Federal House

Gọvanọ nnụnụ Chineke ya mebere by next year m na-eto na one of these motorcycle. Chineke ya enyere m Ọ na-ahụ ụmụ ihe A na-eme m mụnwe nke a mụrụ m asọvaivachaala m ihe. Ekele ụlọ! Ekele ụlọ! Udo dịrị ụlọ! Igwe! Igwe obodo ee uche a nne m epụtara ọjị mana ọjị kwesịrị ọpụta ekwu efe dị na ya okwu okwu dị n'ime ya nke izizigodo n'ọbụla igwe nneni anọrọ n'ụlọ ebe ọ nọrọ n'ụlọ igwe ọkwa ezere ya ọ ga-akwa ezere nneni bụ nwanne enwetara ọjị ka awa ebe ọ bụla igwe nnene anọra ana m awọka n'apịa mụ na ya na-awọke ọnụ igwe oberedu ee dịka omenala ọjị si dị ọjị dị ebe a o riri nne o kwesịrị ka akụwasị anya akụwasị otu o kwesịrị ee enwere ndị isi ndị apụga n'ebe a Minasa ndị echichi na-aba dịka ndị omewu nwekasa picha nneni na ebe a pichi nneni adịkwa nke agbagota oke oke biko ka ewere ọjị ehe dịgasị ndị kwesịrị n'ugo eze nnọrọ ndị omewu mgbe ebe a pichi nneni Inventory commission on prayer. Bien. Ani mọ, ọmọ adé náà ni mọ, òkú ẹni ló ń kẹ́lu, tààtà ìfọ̀mù, ó kẹ́ ní abàtẹ́ bá fi ẹni lé, àtọ̀wàlẹ́ bá sí, ó di tìmọ̀ afọ́rí náà. nwekwụ onye na-ebe obi adịrọ mma anyị na n'ebe ọbụla gọvanọ anyị nọ obi ọfụ ụdị iwe ọ ga-adị mma n'obi ọ ga-agba niile ebe ọfụma biko ana m asị chineke ya nara otuto n'ụbọchị nke tata eji ajamasị wee bido wee na-asị ee eh, okwefi na okoefi ike ime tata amaka anyị tụrụ anya na ị ga-emie maka o kwesịrị na ị ga-emie ife kwesịrị onye ọbụla na-eje ozi na-eje reprezentri ọra ome ife o ji pụrụ ya isi bute tata ị ga-enye ndị mmadụ ndị ga-epawa ọma mmarị nne ife kwesịrị ka a na-eme nke kagoro ụlọ mkparị nne bụ ncheta wee cheta wee mee n'ụdị nnukwu otu a anyị na-atụba anya na arụ na-abịanụ garo na bana bianga kan kara ana tuba ya no no branga wati bata toga mutali mutali mutali amaji kumaji ono bna watali putali be bata ta oga bu ifen considere adile sone adile eh, eh, obodie eh. makana oi ba tulanya ọ bụrụ na imeri anya bịa ụgwọ ikwesịrị tudo Yes, he was here. Àwọn asirọ eti wetele Chineke ga-eduwe gị na of. gị inwe mmụọ iweta oge ọzọ maka na ihe bụ mkpụrụ atọrọ atọ gọvanọ anyị Uwile Obianọ na-eme ọfụma ọgwana onye lu omee ka nne ma omee ka nne ya anyị wee na-asị ka Chineke mee ka ndị niile ga-eketa ibe ata ata ka ha

nkulumbo ayɛ fi igbo ni na-abata dɔ ana ɔte kene mu unu ana ɔte kene mu unu lienu ṅụọnụ ụmụnụ zụọnụ APGA APGA Afga Kokoronko mkpụrụ eh, mbụ Chiamanu bata Oyekusele. Oh, um, our yes. chairman. Chairman. Eh? Our chairman. Honorable Patrick Oyekusele. You are highly welcome. You are highly welcome because it's our chairman, no chair. No chair. Daalụ okenye eche ndị pati maka suspension. You Nkele ndị haus mata maka confirmation. You to egwu mmiri amara anwụ dị mma ana m ekele ndị igwe n'ebe a igwe apụga wee na ekene kwụsị ọrụ ọnọrọbụ ejike okechukwu nke na-eme ire today nke represent na-ereprezentị anyị na-ekene president general jeneral nnenyi na na chiama akpọghela anyị a ọ bụrụ na ike na ebe ọzọ ịchọ gbaa na pepa wee na-ekele ndị apụga ezekutiv niile n'ebe a wee na ndị nwe bikonu unu ya anagide m unu mana onye bi n'ọbịa onye bi n'ọbịa na-abụ ataiz ọpụtaba ma ene ma agụ eh, adachi ụzọ o nwere ike chebe mgbe m agụ fụọ nke iwe ga aga biko na agụ na mmadụ ara agbakọ amụọ mgbe agụ na-agụ ya karịchaa ebu ụzọ agụghọ klia gịnị ka ịgafe asaba ataiz nkwụ ebe ahụ for four hours so ọ bụrụ nyanwa ọ ka agba ka arụ ọdachi so ana m ayọ mgbaghalụ na m bịa leti mana ọ ka mma na m bịaruru n'udo tami ụlọ ịnụ akụkọ ọjọọ wee sị nagidenu m na ezu n'ezigbo anyị ka m o ruru mgbe m ọ bịalụ nwa obere nwa ka ọ anyị dị ime ewee jụọ ezi n'ezi nke a bụ gịnị dị ezi n'ezi bụ mmọnwụ owezi amazi m omeme o amazi m omeme asị na ezube ọkpebebata owezi mm. na ya amaghị omeme ya ana m ekele ekwuzi my uncle injinia haichi injinia ejike mgbe na ụkwadịgo na eh, be anyị ee ife anyị bịara ime taa ife ọrụrụ bụ ejike bịara ime taa bụ ikele ndị anọcha konstituensitu iji wee gwaba saala ha aka so far so ya na-ereprezentị ba ụlọ n'anya na-ereprezentị anyị unu abụọ na ọ bụghị anya nke anya unu n'ogosi n'ọdị ya n'obi mma ndị gbalaba adreesị ọ ya agụrụ because ibe o bụ n'obi ọ ka ya eme eme na nke o megoro eme ka ọ ga-ekwu mana sofa ndị mmagwo amagwo m mmadụ ole ọnọdụ eji ike okechukwu kpọbakwuru na gọọmenti agbago m mmadụ ole o melụ na-akụzi nkụzi onye promoshọn nke kasị nke bụ na Francis Ọnọdụbụrụ Okechukwu ruo ebe a n'ọnụ a nhọpụta anyị họpụtara ya n'oge o kewapụghị onwe anyị n'ime anyị n'ọka dị asesebụ ọkwa eziokwu ọ naghị ọbịa dịka ụfọdụ ndị ọ na-abụ ịkpọ n'ibe ọka obodo ya n'ọbịa odo mbọchị ọ chọrọ vootu anyị ọ chọkwa anyị andị e, onweghọ ebe ọbụla akụrụ gbom izi na ọrọbụrụ ejiko ikpe chukwu ọ ghara ịbịata gị ahụ ọ ma ihe o nọrọ bịasị ụzọ ndo ọgbọ na ya nọ so mgbe na-asị ya nke m wee bụrụ chairman of this occasion ngwere asị ya n'oluokwo na half time na ebe aka na-eje eteka nye ya ipụkọ na akwụ oyi because na akwụ oji bido dị mma ka ọ na dị ọnụ mma ọ dị mma ife o wee kụọ gboo m ndị mmadụ niile n'ebe a wee zaa jụ abụọ na onwe ebe ndị mmadụ nwere ike mana maka na ọ eme na ọ hapụha na anyị anyị na ya ya ahapụ ka anyị ahapụ ya nọ unu cheta ayịya ọyọlụ unu cheta ayịya ọyọlụ nke emechara elekshọn o o wee si biko onwe onye ọbụla nwe ebe ọ dị eme ịta ya biko nye na-akpụ ya ihe ọkụ ya na ihe dobe ntị na wee n'ebe ụlọ na-ekwu ọ na-anụkwanụ anụkwa agwụ ya so na ibe anyị agwa ya jide ka o ji ya na akwụkwọla ka o ji because no dey for confess half lọta nọ na kwọta am I right? so ọmanụ ndị niile ya na ya na-ahụ ji alụkọ na ndị na-abịakwute ya E ka enye onye lụ ndị mmadụ aka one way or the other ya biko ya jidekwa e ka e o ji ịpụọ na akatamgbọ ibe niile o butere na ọgwụ ọda na ego ehika mana ọzi na ọbụ osi wee dị ya n'obi iji wee show appreciation na ụdị ife anyị mere ya by ime ya erect irepresent anyị so biko nụ ana m asị dat na anya jide ka o ji wee na-asị ọhaneze dị ebe a ka anyị nọcha wee na na chukwu edu na anyị udo na ọṅụ n'aha jizọs ọnọdụ kọmishọna biko nnọọ ọnọdụ kọmishọna ya haịlị welkọm biko onye batara ibe a bụ ọnọdụ Commissioner for basic education professor kate omenola mọmi anyị na-asị gị nnọọ eh, ndị ọrụ gị na-abịa ekele a na-abịa ekele welcome onye ndị anyị kere mkpụrụ fesmas kelee ya n'ikwu presented by honorable ejike okechukwu Ogwefi na on the occasion of the empowerment and education support program for the constituents of Anocha 2 in Anambra State this 16th day of February 2020. protocols unu ma na ekwuo protocols na ihe o mere bụ nke onye jiri also. my people beloved it is with joy I stand here today with every sense of duty and humility for the mandate you have given me. Today is a epoch in the history of our constituency. It is a long-awaited day. By the grace of God, our activities here today will go down history. We go down history lane and form a strong foundation for progressive leadership and the representation. We pray and hope that today we ignite and consolidate our drive for positive change among the youth. We pray also that it will evoke nuances of the beautiful and assured tomorrow that we have constantly dreamed about. Among other things, we shall majorly embark on one, the agro empowerment of our ebullient youth. Two, intensive empowerment of our hardworking women. Three, the education support of our children. Four, party members' reinforcement of our faithful and ever supportive members. Five, general distribution of Christmas gifts. Apart from the above, we will also commission a water project that we have done, which was reticulated from an existing borehole for supply of water directly to the migrant farmers primary school. This is geared to ensuring that the teachers and pupils get safe drinking water while maintaining proper hygiene. The essence of this empowerment program cannot be overemphasized. It is mostly directed at curbing the high level of unemployment and youth restiveness a typical of which is exemplified in many deviant activities reported by the security and the NSAS protests. This ignited the idea and zeal to gainfully engage the youth to further reduce crime and poverty as contained in my campaign promises. This led to my brainstorming on the problem at hand and the urgency therein. And I concluded that encouraging the youth to go into agriculture will be a plus to not only themselves as individuals, but to the community, constituency, and state in general. In the present dispensation, agriculture is the future of Nigeria's economy. Looking beyond the mono-economic system of the country that is solely based on crude oil. This move will encourage the diversification of the economy into agriculture while engaging the youth meaningfully to participate fully in the agricultural revolution of the country. Based on the foregoing, it was pertinent to choose a branch of agriculture. We settled for animal husbandry. This we yet narrowed down to poultry farming. The idea is to train the youth and engage them meaningfully in this noble aspect of agriculture. To actualize this goal, we made concrete arrangements to construct poultry pens for the beneficiaries. We also endeavored to give them necessary trainings as well as the requirements or basic knowledge for proficient poultry farming. We built poultry pens for them individually in their various houses and we today give each of them 50 pieces of their old chicks five bags of chicken feed for a startup, the feeders, the breakers, the feeding devices that are needed to bring up the temperature of the pen during the breeding period. These empowered youths are expected to grow these birds to maturity, sell them, make money from them, and continue with the business. sustainably. This empowerment program is expected to be an ongoing project. In the next edition, we may tend to go into another branch of agriculture to empower other youths that did not benefit from this phase of the empowerment. As part of our efforts towards solving the problem of transportation, of transporting the beds after maturity to various points of sale, we have selected additional beneficiaries to receive our Okada Transportation Empowerment. This group will be giving motorcycles to enable them enter the transport industry. This would ease the conveyance of both goods and materials to the marketplaces. At the marketplaces, the chain does not stop, as we also need to solve the problem of preservation for the women who may choose to purchase the bags in large quantity, prepare them and preserve them for further resale to the general public. That, that we need finished processed meat for immediate consumption. Having thought in that angle, we have selected some people to benefit from our agro-produce preservation scheme. These groups of people will receive brand new deep freezers for preservation of these agro-products. To this end also, we will also give out some electric power generating plants to some youth to help them empowering the various businesses they are engaged in. These targets, these targets the small scale industries like the hair barbing salons, dry cleaners, and others to enhance their productivity while boosting their income in return. Then, another aspect of this empowerment program is the educational support program. Bearing in mind the effect of the COVID-19 pandemic and the attendance hardship that came with it, we have decided to assist in making sure that no student who is eligible to register and write the SSCE examination is left out. This likely will go a long way in easing pressure on parents. So we decided to pay registration fees of 100 students that will be writing WAEC examination next year. We have other major plans and expectations on the pipeline waiting to be accomplished as time goes on. As the chairman has committee on basic education, I have attracted within my constituency the renovation and the construction of new classroom blocks for at least 11 public schools within the constituency that will take place between now and 2021. The names of these schools will be made public in due time. The project will include fencing, training of boreholes, renovations, and more. The process of award of these contracts are ongoing and it will begin to materialize in the first quarter of 2021. The first town hall meeting we initially planned to hold this year was cancelled due to the effect of COVID-19 pandemic and the eventual lockdown of the entire country. We are proposing that the meeting be held in the first quarter of 2021. Also, my intention is to embark on various constituency projects in various communities that I represent in the coming year. As part of my responsibility as member representing an Ochatu constituency in the House of Assembly, and upon taking oath as a lawmaker of the Anambra State 7 Assembly, I set out to follow four cardinal points to guide my duty, my duties as a legislator. These include proper representation, lawmaking, oversight, and the constituency relation by the special grace of God. I have been able to touch almost every aspect required of me as a member of the House of, of the House representing you within the past one year and six months. In this vein, my representative efforts have yielded immensely as I awarded scholarship to six pupils of Wisdom Special Nursing and Primary School at Losing and the six pupils of St. Teresa's College and Primary School in Shida. Aside educational interventions, I was able to enroll over 100 persons, particularly pregnant women, into the Anambra Health Insurance Agency, ASHA. This also gave rise to the idea of conducting free medical checks for more than 1,000 persons during the last August meetings I also presented 24 Anglican women's blue uniform to the indigent women in all the Anglican parishes in my constituency. As part of our educational interventions, I was able to also provide many sets of outing uniforms and one set of brass bands for the migrant farmers nursery and primary school namely. And in addition to that, we were able to stock the school library with books and instructional materials. through ASCOBEL. I first rejected the admission into tertiary institution of about eight of my constituents. About the same period last year, I distributed about 500 bags of rice and chicken to my constituents for the Christmas celebration. These are but a few of my achievements in one year and six months. Moreover, I assisted in securing employment as well for about eight of my constituents in various government parastatals in the state. I was also able to aid in the securing of the transformer at Euroway Village at after it was vandalized. Furthermore, I installed a three-phase electricity lines of over 800 meters in Nneni. And as part of efforts towards mitigating the effects and the spread of COVID-19 pandemic. I distributed foodstuffs, hand sanitizers, buckets, soaps, and over 7,000 face masks. While overseeing the Ministry of Basic Education and all the parastatals within the ministry, we, in partnership with the ministry, saw the need to scrutinize the undertakings of some teachers and principals who were working contrary to the state standards in both primary and secondary schools, and they helped to correct some anomalies found, and one of which was helping to stop the illegal levies they collect from students. Honorable Commissioner, it's your Oh, Mr. Mrs. No, I'm going to go up. Professor. And uh, changing the refuge from what it is. ọmọdé fẹ́mi

olówó bàbá ọba máa ní fóònù. ọmọ nígbà yẹn làwọn àlọ́ wọ́ọ́rọ̀ ebùbẹ́ nígbà. بنت بنت بنت هم زجون أقوم Kedori bẹ̀rẹ̀ ọ̀gbọ̀n ọ̀pọ̀sọ̀ méjì àtọ́dígẹ̀. biko anyị eme dresi ọhamalike ya anọdebe eze mmekpo titi ilu madam oche n'akụkụ dị kọmishọn ozugbo yes a ga-enwe mkpumi ahụze bụ okwu Morning of our responsibilities in the various schools. Attending the conference of all 13 state chairmen of houses of assembly committee on basic education held at Abuja and the workshop for the Minister of Military Education held at Dubai came a long way in helping me gather ideas as to rejigging the present pattern and method of doing things in the education sector. Thanks to the Honorable Commissioner here. All about today from another major. Today from another major with the budget. Work up as a sign them eh, was possible. I'm a kind of man now. Eh, I also participated actively in the annual budget bilateral discussion of the Minister of Basic Education and other ministries which fall under my committees and ensured we defended our interests in ensuring that funding education is allotted a major portion. As one of my responsibilities, I have ensured that I perform my legislative function with all alacrity at the various motions I sponsored in this seventh assembly, evidently speaks volume, given that most of these motions have been resolved while many more are already on notice. Permit me to mention the motions which have passed the rigorous debate on the floor of the House of, of the House and the resolutions passed accordingly. A motion calling on the governor of Anambra State His Excellency Chilobawilu Obiano, to direct the Anambra State Road Maintenance Agency, ARMA, through the Honorable Commissioner for Works, to, as a matter of urgency, commence palliative repairs on Nnemi Adazielu Ichida Okititi Nnewi Road. This motion has been passed by the 7 Assembly, sponsored by me. A motion calling on the Governor of Anambra State, His Excellency Chilobawilu Obiano, to direct the Honourable Commissioner for Road Construction, Road Furniture and Maintenance to come back to site to contract to handling Ekemi Imo Road, Mri, with immediate effect. A motion calling on the Governor of Anambra State, His Excellency Chief Chilokobu Obiano, to direct the Honourable Commissioner for Information to, as a matter of urgency, commence massive sensitization of the public on the measures to be taken in. Kokoroko. Yeah, yeah akpọsibụ kwenu akpọsibụ kwenu ichiba kwenu mmeri kwenu nri kwenu obedu kwezuenu ọka aha na amata two consequences. Um, the state chairman of our party chief nọba Obi Ugogbe Eze ama ekele gị nọ na Anọcha na Anọcha two constituency eh, our royal finance president Ezenebo Victor Akweze His Majesty Igwe Christopher Okala the chairman of Anambra Central Treasury Last Council ama ekele gị Ezenebo, the all of them, I the Okaten, nine, nine ward chairman, and and the executive very never forever. Make an in the education secretary, whoever, the education secretary. Onye anyị zigara House of Assembly, si ka anyị gbakọ ọta ome ibe a na-akpọ empowerment eh, a na-ekele ndị sas and eh, special eh, executive assistants to gọvanọ Anambra steeti mmadụ nọ ebe a mmadụ gburu ebe a so mgbe eji ya zere unu biko nwesịrị ibe ahụ nnukwu ibe ka ọ bụ na onye zigara ozi ee ka ọ kpọọ Wavia Neme, okay, a protocol, finally, our host, our host, Honorable Ejike Oketuku, our member representing us in the House of Assembly. Uh, Nkelegi Bazu, all, all hosts table. Ogbo ebi n'oke ezi. Aka ndị okene ndị ọbịa gị niile. Kelegbu oke oke Igbo mbem. Maka ebe anyị na-ekwu oge niile bụ tomato ọ dịghị izu. onye chọọ ya ka ụra anwụ na-agbakọta etu a ana m ekele dee ndị pres anya rụsa aka ụnụ ebe a na-eme maka ụnụ ya rịpọtụ ebe ụnụ hụrụ ebe a ụnụ hụ na um, ya dị machik n'ọnọdụ anyị anyị na-agba mbọ ụnụ ebe anyị na-eme a na-ahụ ya n'anya Ee tata ogbuevu na okegwu ka m kelee gị na mba ịba ama m ugboro ole ịba mbọ ịhụ na m bịara ibe anyị na-eme taa ọ bụrụ na agụghị bịa mgbe niile onwe gị na-eme ịkọrọ na aga m abịa ma kemgbe idebe ha sọ na asembli a ama m na ị gaghị na ala n'ọrụ gị anyị na-akọ aka ọrụ gị tupu ịkpọ anyị taa ọ bụrụ oge e mere eh, covid covid mgbe covid na-akwa aga ụgani wee dị onwere onye nwere ihe ọ na-erizi ana m ahụkwa ịkpụkpọ niile ịgbara oge ahụ itota mba ji na hip a na-ekpoli ya word by word ike indomi na word by word ike tomato na word by word ike rice na word by word ndị mmadụ wee mmadụ onye na-anọchite anya ha na-ama mgbe agụụ dị ọ bụ ofu ugboro ka i mere ọtụtụ oge wee na-enwe aṅụrị na ibe ide na ịma ihe eji weziga gị ee anyị maziga gị ọ ga anyasị ka m kwuo okwu wee kelee gị na onye asịa jee ọrụ ude ya ọfụma a ga-akụrụ ya aka gbaa ya ume si ya jide ka otu ee ndị na-agwa ịhụ na anyị na-afụ aka ọrụ gị maka na ọ na-abụ mmanwụ na-agba egwu a na-akụrụ ya ịgba ndị mara na enome etu si atụ ya ọrịa o ji arụ onwe ka esi gbapụkwa ụbọchị ọzọ a na-arụ mmanwụ ga-agba egwu asị dị etu a nke nụrụ mmanwụ ga-enete ka ọ fụtakwa na ọ ma etu o si akwana ma ọ na-agba ya na ọ gbara gịnị ọfụma na ọ na-atọ ụtọ ya ka ị na-eme ka anya anyị niile ma anyị nọrụ ndị isi bụ ndị ọga anyị nọrụ ndị ọga anyị bụ ndị isi na-eme ihe ị na-eme ndị ị na-anọchite anya na-afụ ife ị na-eme na-agbakọrọ gị ọkpọrọ rejista ka edobere gị ebe a ee bụ onye ọna simeta anya ebe a na-eme onye ọ na-eme ka a mara ebe ị ya agọfie ọkpa oge ruo ka a wee wapụtasịa wee sị na okwu ego ihe ejezi ọzọ ee mana ịtọ isi ede aha gị ideli etu a ruo mgbe anwa ọ ga-afịakwa ahụ mmadụ esi na o nwere ibe imeri ya jisi ike n'ọrụ ee enyelego m akwụkwọ gị dịka dọkịta dọkịta alụmọna si wee kọwa elọmeka bụ onye na-eji eme iwu onye na-eme iwu maka ndozi obodo maka ọganihu obodo ịmana ọba n'ọrụ ya omebi iwu ka ọ bụ mana ewee lezi anya ebe echire wee dị ụlọ ndị nọ n'isi ndị egzekutiv na-ememechire niile ndị omebe iwu a wee nyere aka na-akpaghasị aka n'ụzọ dị aga o wee rute ndị mmadụ aka ọya ka a na-akpọ constituency project ọya ka ị na-emegasị ebe dị iche iche wee sị gị na akụkụ nụ ndị idere na ndị mmali ka ị na-eme tupu ndị ebe a anya ruru anyị anya ruru anyị ọ bụgodị nnọọ sọsọ na ị na-elute ndị zigara gịnị nwere ihe ọzọ ọchọzi n'aka gị maka onwe ndị na-abịa egbe buru ome gịnị na walụ emetaghị na vote for me na ilu a n'ebe a na nwaanyị abụ ahụ ọnụ ụra na-akụkọghị oge alụzi onwediba ya ahụ mana kemgbe idebere gị na ndị kọnstituensi anyị na-emekọrịta a na-akụrịkwa ebe ebe a na-akpọ ha oku ọ bụrụ ụlọ ọnwụ ị na-eje mkpalụ ọ na-eje na kọnstituensi ya na 9 towns adị na Anakatu kọnstituensi onye ọzọ a na-achọ metụkọ metụkọ a na-achọ gị achọ ụmụnta mkpalị bọsa ikuku okwume ebe na logo n'iwu ị na-eje ebe ọ na-akụ okom ogwe m n'okozi ya abụ ebe ahụ ọ ya ọzọ maka quality representation ọ bụrụ mgbe elekshọn mere pụta ị na-echie tupu ịbanye delekwa ya na-aga karịzie onye ị na-edelu bifọ ọ ga-adịrị gị mma iwelugodi essential tins ndị dị mkpa esi na-eme onwe ebe dị ka ịzụ ụmụaka na akwụkwọ skọlaship onye nwe akwụkwọ nwe onye ga-akwụrụ ụgwọ akwụkwọ eje ọrịa kwụgharị ụgwọ akwụkwọ ụzọ ebe na-abụ ka imere nke ahụ nke izi nri ị ga-eme nwatakịrị ahụ ọ gụta akwụkwọ bara onwe ya uru nke ọzọ bụrụ na i mere ibe Jesu Kristi kwuru na ife ọbụla ị otu onye n'ime ụmụnne m anyị Igbo n'ọnya ka ị mere gịnị nwatakịrị na-agụ akwụkwọ onwe ego ga akwụkwọ ihe igedu a na-akpọ ọrụ igedu ọrụ sọya n'oge ochie ya bụ nnọọ nna gị enweghị nwe ma ọ na nna gị na-agba ara n'ọdịbịa ka ọ bụ na-agụ akwụkwọ ibe ejere ụlọ dị na-akanye ọkpa gị kpụọ gị ndị nọ n'ime ọhịa awa osisi itebe ahịa sọya ọrụ sọya onye na enudo ya esi ya na-eme mụzụ ga na aza ọhịa mere ọtụtụ ndị mmadụ ma akwụkwọ n'oge ochie ahụ edem ha akwụkwọ mana ọ bụrụ ha ya oye ọ ụdị ibe a nke anyị na-emechi n'oge nke anyị pụta wee ehm, na-echepụta ụmụaka a na-eje akwụkwọ afụkwụ na ndị na-enye aka a na-enweta admishọn n'ụlọ akwụkwọ o nwere ụdị adụrọ n'ibe a ọ mgbe e mebere kịta ndị mara ahụma n'anya mgbe na-asị ebe m ji sị ka mkpụrụ nke okwu bụ na onye hụrụ nna ya ukwu na-enye anyị ihe ọ na-eme na-eme ya na ọ ga-adị ya mma ọnwa bụ veteran of scholarship na Anambra steeti ebe a bụ politician o nwere onye mebere ibe mma na scholarship ndị nzugbo ma ndị nwere PhD ndị ma amarọ ndị fabụ ya abụ ife akị na fe melie gaba na ị na-ene m n'ọnụ na-ata na-agba n'ọnụ wee na-eme isi ike ọ ga oge dị ebe a ofu a bụ 260,000 ka a na-ele ya amụ m ebe a na-ele ọrụ maka a na m ndị mmadụ it is on 16 in the past one month. No, 17. ama ego ole ị kọwara ebe a ọ bụzighị ndị nke ọzọ kpọrasiji uchiri anwa na nke a na-ekwu a na-akpọ shọtụl ịrọ shọtụl a shọtụl dị ebe a ofuru 950,000 ọ ka ọ si wee dị mmadụ na-abụ bụrụ ekita na-eji oriri nri mee ihe dị ebe mma ma njelọretọ bụ ihe ndị ọzọ na-ahụ anya line up o nwere ife m ga-asị gị na Chineke bụ agụ ume ego a iji emie ụfọdụ ga-eche na ọsọ ọsọ ego akpụrụ na ha sọrọ asị eziokwu ọ bụrụ ego ha sọrọ asembli ihe ebe nwe ọ dịghị pọsịbụl maka abụ na legisletọ eje m sinet mara ife akwụrụ n'oge nna ebe a mara ife m na tiri wee keelu ndị mmadụ nyere ha aka ọrụ ngwa ha na-akwụ onye ka ebe a gwa ya asọ mmiri maka ozu ihe ọbụla etu ya gara abịa na atụna adịma na national stadium na-ebuke ego oge nna butere erie a na-akwụ zuru mmadụ ewu nnukwu ọgaranya ma ọ bụrụ na ilofue ndị zigara gịnị ilota ndị zigara gịnị ego ahụ ama ezuru gị ma ọgọ ị ga-achịkwa ego ebe ọzọ tinye wee mee ya ọ na-aga ya bụ isi ike ebe isi weta wee tiri so na nke a na-akpụ gị ọma akọ gị maka ama na ịnwe olu nwa ịmụ mmadụ nwere eh, ma ama na ịnwe potri fam asị ịnwe potri fam ebe na-azụ na ezi ma ọkụkọ ma pigiri eh, ebe akị na-eweta na-eti ndị piji a na eke kọrọ agụgụ m nke obodo mkpa ahụ echefu ndị piji oge mmekọ ndị mmadụ ndị piji a na eke kọrọ ụlọ wee sịrị jide eke iji ndị gbakọrọ ebe a ihe ụnụ ga-agba mbọ ghọta bụ na ndị Igbo si na ọ na-abụ onye chi ọzọ ndị Ọnịsha ogologo ego unu tinye ezigbo mmadụ n'ọkwa ọbara unu apụga bụ pati a na-achị Anambra steeti kemgbe 2006 ọ mụzutere n'ebe a mụzutere apụga ebe a ndị niile na-achị ofe a ọrụ aka m ka o si from 2006 Peter Obi Uri Obianọ ruo tata abụ ga-enyegoro ndị be anyị aka ife abụ ga-enyere ndị be anyị aka bụ na onye abụ ga-abanye olota ụmụnne ya na-alụ ọrụ etu efu efu ya n'anya ịbụrụ onye abụ ka ka ọrụ onwe gị aka ndị na-eke ebe a kịta ndị na-eke ebe ahụ n'anya ọnwụ na ọrụ ha apụka mee ya ahụ ya ama agwụ na eziokwu maka ama m ibe na-eme ebe niile enwere ike mee the more you look the less uh, you see mana ihe nne ya n'ime ezinụlọ nwere ebe bari mana nke anyị bụ na anyị na-ekpotakwa mmerụ mmadụ niile wee dabalị ya so na ibe anyị na-eme taata abaki na-enyere aka ogbo ozugbo abaki na-enyere aka dịka na abalị ka na-aza abanyere aka maka nke 2015 ịzọrọ ya win ya nya landslide gap iji go onye gbara sekọnd bụ mụ agbataọbụ 2,780 anọkazie ịna-agụ tijara ahụhụ a nọka kekọta emula sị na ezu obi ezu obi ezu obi ntu ebe na agbakọtagoro nye anyị by mgbakọ ya ọ na-aga 2,780 ụra na-eme ebe 4am ọ na-akọrọ 5 fon nkwa nnekọ ọbụrụ ogbe ọtụrụ na ezu obi ezu obi ezu obi ezuezudo nwa igbere wuru ebe ka ọrụ na dị bụ ebe na pijutere gị ahụ buru ịzọkọtazi ịzọta ya na ọzọ ụgwọ nke ha ezuru nke ọ dị de site so ndị anyị mbọsị ọzọ ike obi na-ebu ụzọ gafọ gosikwa ego obi nwanne anyị nwoke mkpụrụ ori elu bụ Noah Akụvo ikwuere n'okwu ọ bụrụ na ọ ka ma ọ ka akwụgharị ya ihe ya anya mana nabata na site n'ọrụ na ebe ị nọ ọrụ ọrụ na mmemme ebe a ọrụ ọrụ n'ụwa niile na Anambra steeti na aka onyere ndị mmadụ nwere mgbe ebe ọkụ mmụọ ndị be ga-abalị tata onye ọmụ ebumji gịnị ụgwọ onye ọma ketara ibe ebe a ya eme na ndị enwetara nganga ogwezi ewere e ọrụ ụnụ n'ọrụ kacha ndị ọzọ mma na o nwere etu osisi onye wee tụwa wee nweta ndị a na-enye tata mpalọmentị ị na-eme ihe na-eme ya arọ niile ndị enweta arọ na eweta arọ na-abịa m nwetakwa arọ na-abụ na-abịa m idere na akwụkwọ nwecha m two and half days to go so ebe a kwentị ya eme ya ebe four times ọnụ nwaanyị e, elu ihe mbọsị ego gidere nne ka anyị ugbo na-abụ na arọ ka ilo bɛ nugu na dɔn ilo bɛ nkɔ na dɔn nɔ tobi pale bi o wa nka yɛrɛ tɛ lo tu tobi to ale si yɛ ɔbɔ fɔ nkɔlɔ si nkɔlɔ de sa kɔ nwere tu ɛmɛ bɛ yɛ ɔwɔ ni nɔ ma se ki si te isa yɛ pato bi abɛnde ɔna dɔn kana ɔna to yɛ nɛ ɛma kun bóge wɛrɛ kuɛ ɔ ɔ my lord ah the prayer for the. World uh, Association of Judges, uh, Professor uh, Emeritus Chief Judge. Ndébẹ̀rẹ̀ Nàzú, Ndébẹ̀rẹ̀ Tẹ̀lé, APGA, APGA, APGA, Gbogbodoko, Káyipá Gbogbodoko Nkejì Aka. Ọgbọ́n the náà ń kó aka. Olókàá bí mo, ká ń tó CSS Ichida. Community Secondary School Ichida. Okay, now I go for Kpọrọ ụmụ akwụkwọ na their parents. Kpọrọ nwata ụmụ akwụkwọ kpọrọ nne na nna ha wee pụtawa. Community Secondary School Ichida. Okay, the principal CSS Ichida. Ị na-apụta kpọrọ nwa akwụkwọ ị na-apụta. Na One after the other. Nine nne school Ichida. Kedu the Kedu principal?

At this school, CSS Ishida, we have uh, beneficiaries. Thank you, sir biko biko gee ntị principal why we do this um, education support for we want to encourage our students to always write their SSCE exams in the public schools I chọpụtara na na-enwezi ihe special centers and miracle centers we want to, we want to encourage them anyị ma ego na-eji uh, but we've provided 20,000 naira for each of them. Eh, and the, part of that money we're not giving to the students individually that's what we are giving to the school. Oga, ga-abụ onye jebe ebe na-akpụ senta egwe anyị enata anyị ọda were onye ọzọ megịnị replace ya then you organize a formal classes for them because at the end of the exam I will come back to check their results ọ bụrụ na ị mere ọfụma do that naanị ọda ọ bụghị ebe ya na kwuo Thank you very much. Thank you very much. Thank you very much. Eh, Lake City, Lake City Secondary School Nri, Lake City, Lake City, Ndakpọ Bana Dawson, Regal Secondary School Aderedu, Lake City, Lake City, hurry up. le principal. Please don't back us, eh? Like, don't back oh, us. Yeah, so we do it. Uh-huh. Face the camera. Face the camera. Uh, they are ten in number. Six, okay. They are six in number, right? Parents in Ghana, so as in Ghana, six in numbers. Okay? Okay. Lexington. Take the picture immediately. Regal Secondary School, come up. Regal Secondary School, Nre. Regal Secondary School, a Nre. onye nke na-akwụrụ m ka m dakata akwụkwọ ka kata ọba ha ya ọba ha ya na skuul praịmarị fọl ahụ ịma regal sekọndịrị a student, you present, the Onye na-akwụrụ m ụgwọ akwụkwọ gbaha anyị na skuul sọọsọ ahụ nọ ugobe eze nwere onye mụ na ya gụkọrọ ebe ibiri m ya na N'ụlọ ka skuul flora aziki iwe secondary school mẹ́ni flora aziki iwe secondary school mẹ́ni àpẹẹsẹ̀ community secondary school or community high school àpẹẹsẹ̀. Uh-huh. CSS Obeledu Community Secondary School Obeledu. Community service school available. Okay, community service. Community high school abusi igbo. Community high school abusi igbo. Thank you, thank you, thank you, thank you, thank you. village hand drug materials. So, Excel, where are you? Excel. Eze ama osita ọnọchie onye nri na-apụta Nneka Echeta nri na-apụta ọnụka abụmchukwu gị prince biko onye ọrụ na-alabọ na dọkịta ozugbo ebe na iso na mba pụta ebe ozugbo ndị niile bụ ndị ahụ ụlọ ọkọpụta nke a ebe a kịta kịta pụta ozugbo ozugbo na ọnwa ebe anyị echere ka akpọ afa gị bịaba na ebe ozugbo ime afa gị na-apụta ozugbo eze amusta ọnọchie nneka echeta ọnwụ ụka ok gbadalo ka ikpuru ụzọ eze ama osita ọnọchie APGA abra na-emekọta akacha ibe niile ebe a mma ibe a na-eme ebe a ka ma moto ma motosaịkụl mkpa maka na ọkụkọ ndị ọ lụrụ ụlọ ọkụkọ wee na-ebunye ha ma fidi ma ọ dịghị a. tee ochie. ma ọgwụ ọgwụ ya ma ọkụ ma ọkụ ma stovu na ife ebe a ndị na-ebido oyi ndụ ka a na-ebido oyi anụrụ na be one a abụghị maka ụmụ ha niile ụlọ ọka alụgoro na be ụnụ ị nwere ike isi ebe a wee nwee poultry kacha poultry niile na west africa maka ọyị na-azụta kụọ na aka kụọ na aka tractor one carton ahụ fifty ao chicks nọ n'ime ebe a ịzụ anya ọ dị 50 beds ile igotekwa 100 imegatị ya asị nọ ebe a ka a na-akpọ mustard seed bụ nnukwu osisi ya abụ eh, ana m ekele gị were asịrị ọ ga mma okpebi ube ọ ga-adịrị mma ịbịa iburu nke a o zuru gị isi n'ogbe wee pụọ ịdị anụ uchu na-eme ya nwere gị nwetara enyemaka ebe dị iche iche na mmiri na agwa gị na mmiri abụ faụndeshọn ka ọ na-emeli gị ya gaba anyị na-anezi anya ebe dị ka arị ise ama na-enyere ya aba gị na ndị nwere nnukwu poltri maka nke anyị bidogoro kịta anyị zụrụ ya n'aka ịkwalifai ịnata n'olu ndị Central Bank of Nigeria na poultry production mmadụ niile na-ebe a ka eh, na-agụ eh, ya niile anyị n'ebe a ị na-azụ nke gị ọ na-egwekọta n'ọnụ ọgụ ị na-eme expand na-abawanye o ruo oge ọ ga-abụ asị ndị na-eme poultry bịa welu enyemaka eh, gọọmenti na CBN nke ya ha kwụ ụgwọ edenye abaghị ebe ndị pọltrị gị a amụrụ o buru ibu enwere ike si n'ime o nyere ụnụ gọọmenti ego ụnụ 2 milion ọ 3 milion ọ 4 milion ebe agụ ya tụgide n'azụbazi anyị na onye ọ na-ezigbo n'ime egwu egwu n'aba jizọs kraịst onye nwaanyị onye na-ekpe ụlọ ụka ụnụ ụkwụ na mkpama e egwu ọrụ etiri ụnụ e ọgwụ etiri ụnụ ọgwụ ka ụka ghara ịnwụnarị ụnụ n'olu Chineke Chineke echekwara ụnụ nna ọkụ ọnụma ọ nke abata aba nnukwu nnukwu ọkụ gbadara congratulation ụkọziere n'azụ ife ka e wee na-eso ndụ Ezioma ewere nke ya next person echeta ịnụgide kwuru isi bido nneka okwu kwuru maka mmadụ niile gbado na anyị ọ ga-adịrị ụnụ mma o Mrs. Ọnụka nke ahụ nke gị akwaeze nri sike ndị na ndị akpa ọkụkọ kama na ịnwe ụlọ ọkụkọ Francisco Zouba.

onye ọ bụla pụrụ n'ebe ka ihe a na-amaghị na ya pụọ na one of those bags of feed. Okay, so now you get no Ka fete na phone. Ana, Let's say to the governor on agriculture obiọma manefo na ebe a obiọma kedu onye onye nke izu ka anyị na-azụ ma na-apụta n'ofu Biko kalu na zoro eketi. Kamera, non kamera na kalisi. Otise. Krista kango go oko. Eh? Eh, baji. na wala na go ko kipo ni ve ojú ọmọ lápọn We dey move back, we dey move back, we dey move back. Ìgbó efi ni ìké efi. Nínú ni. Ẹ pè é lásán ìgbó èdè.

wa wa nìjíríà good bísí tẹ. Náà bọ̀gọ́ náà bọ̀gọ́. Bàgọ́ nu bàgọ́. Gani iru. Excuse me. Oji. Kìlẹ̀ gbẹ́bà eke yẹn n'aka k'a kẹ alẹ wo k'a kẹ alẹ wo. ẹ bẹ ne bọ ẹ ma wo ne bẹ fọlọ kana wọn kana yọrọ kọni yà wọ. mọhamadi de. ẹ yọrọ kana ka fi biribiri. ne n'a yẹ ba ma. yes da fifty ale do. fifty ale do. ìwé mo ti lọ sí kọ́sùn lẹ́yìn dẹ̀rẹ́bà èyí ni lẹ́gbọ́n stone ọkọ̀ báyìí sí pẹ́ ajabi ọkọ̀ abẹ́rẹ́ mma chicken ní ẹ̀rẹ́ àkọ́ ọkọ̀ gà ọ na-eri ihe ọ na-agba ọ na-agba na-agba na-agba ofu ya ofu ya ụgwọ ọrụ ya ahụ ìrètí ẹgbẹ́ ìlú ẹ kúrò kẹ́ àwọn alajidọ kọ́nà kọ́ ni anya o kúrò kọ́ ọkọ̀ ọmọ náà tó ẹ̀kọ́ wájú kọ́nà kọ́ sàkó yá anya kúrò bẹ́ẹ̀ bẹ́ẹ̀. ìdègé bá ìdègé bá. One set. Yeah, yeah, yeah ọ̀gá ti Ghana àsùkà ń wọ́tí fà mí. Nígbà kí ìsirá yọ fún mi láyọ̀ ẹ̀rọ ajá, ìwọ ìlà láyé ìlà láyé ilé ìgbò, ìlà mú òkú ẹ̀rọ sí ẹ̀. Thank you ọ̀gá na ẹ̀yìn nọ ẹ̀wọ̀n ifẹ̀ na ẹ̀yìn ẹ̀yìn ẹ̀fẹ̀ kí á jẹ́ sí ọ̀gá ẹ̀kọ́ ní bẹ̀rẹ̀ nọ tẹ́nu ní káwọn ọmọdé ifá nà ẹ̀nọ nù. ọ̀gá ṣe ẹ̀dẹ̀ fífi. Mẹ́bàá polisi ma kɔɲɛ ba ɛ ɛri kun tɛ kɛ wa sira wa o bila eh, eh, eh, ka kɛ o kɔrɔ y'a ma wale sɔɔ y'o lɛ i bɛ de ka mɔmu baara kɛ y'a ma ɛ k'a bɛ bila kaba kɛ i gulogulo bɛ bila a kan. Botellone. Botellone. ọchọnna na ike na-esi gị daalụ ọlụ ugogbe eze nna nọ na ike na-ele epulike epulike ndị mmadụ na anyị na-agbara afa ha epik gaa akwụkwọ and mmadụ na-agbara emefe a ga-egbuchọta oge ọsọ a wee mmadụ na-abụ n'ime mmadụ na anyị na-eme ya iji wee chefe afọ abụọ nwa m nwaanyị na-agba so onye tọghị ha anya nke ya nweta ọ bụrụ na edere nke gị zi m ah, était impossible. Eight correct. Independent Begi, NASU. Obi win na line. Win na line. Independent Begi Zim, Emmanuel Igebuso tó bọ̀ sáà wẹ̀ náà eleha ya zuru ebusọfụrụ ọsana ịtọpe nke m pụta ijide nke ime m onye atụpe ya na ọhamalike ji aka ya atụpe Thank you.

Oye Not by at all. Not by at all. Ọ̀dọ́ rẹ̀ kíkẹ́. Àbúrò kí ni? Àkàkà ọ̀hún partilhar, partilhar. Olha o social distancing. Olha o social distancing. somebody start. ndị weta taa ya enwekwa

apụtago anyịfụkwa ike obi eji ọfọ na ezọrọ gwa m n'ọkwazịa a ga mezi ofe ahụ ọda biko geenụ ntị Hey, hey. Nah, then as, then as, then as. Go ahead, go ahead. Wọ́n ní kí ọba tó ọkùn tó gbọ́ ẹ̀mẹ̀ rẹ̀. Ẹ̀ka ní ọ̀pọ̀ àbùtúkù rẹ̀ rí ẹ. Àwọn ẹ̀ṣẹ̀ ṣe jẹ́ nígbà. Wọ́n náà á ti ń kí ẹ̀ka tó ń lọ àwọn ọmọ ọ̀sán. Oga, the other way, the other way, the other way. Na olódùn kù bẹ́ẹ̀ kù. Wéyé barista Amaechi Ọ̀húnyẹ̀wé onye nwe ọnya nwere isi awele n'ihe anyị mere tata na mgbede ovu tọpụ na okwu ogbebi ogbebi kpọrọ anyị tata were ike ime afa na nwa Thank you very much. Biko, there's animals, but I will. How many years, God? Two years. Okay. In the name of the Father and of the Son Under the Holy Spirit. Amen. Happy birthday to you. Happy birthday to you. to another segment. Peter enwere ike Peter enwere ike enwere ike Peter. Ee èmi ń lọ lọ pé president obi nwa bụ ụzọ obi nwa bụ ụzọ president mebere afọ ọdụdụ president ịbata ya apụghị irigo gị ibe Òye ìkọ̀ fún àwọn. Ájàmú kọ́lé ọmọ yóò. Òye ìkọ̀ fún àwọn. Nnamdi Ifedikpo. Okay, Nnamdi, dúró sí ẹ̀. Antonia Obie Kezie. Òye ìkọ̀ dúró sí Antonia Obie Kezie dúró sí ẹ̀ rẹ̀ ẹni ọ̀rọ̀ ìṣọ̀tá ẹ̀kọ́ gàfẹ́. nínú àgùnbá okó àfin lọ nínú àgùnbá okó àfin lọ lákùnrin fúnjẹ rẹ bá ọgùn. Magazine ló tó Ghana ní ìfọ̀sọ̀ ló bá ti àṣì. Ọ̀sán for the final one. Agriculture. Nine persons were empowered Tomato poultry business. I 50 day old chicks, uh, feed, and uh, other things, including drugs, that will uh, ensure that these chicks will grow to very big uh, broilers. Then, with that, we have set up this people to become aggressive poultry farmers. Uh, this is the foundation for them to owning very big poultry in future. If they are diligent and hardworking, from 15 chicks, they can grow to 100, 200, 500, continue to expand them until they qualify for a major agri loan from the banks guaranteed by Central Bank of Nigeria. So it's a, it's a, a big uh, uh, uh, uh journey they've just started today. Then two shuttle buses were picked through balloting. These shuttle buses, they can use it to grow into big transport companies if they are diligent. You know. So um, it's a wonderful thing. There are motorcycles, there are generators, there are deep freezers, chest freezers, and all manners of things. They can use them to start rental businesses, particularly the chest, uh, the chest freezers. They can start with buy more and grow into a big rental service business. So scholarships a lot of children were taken to them, and the school fees were paid. Uh, Those SS3 in all the secondary schools in this constituency. So this type of seed sowing is uh, the type that will have a huge multiplier effect. So I want to commend Honorable Ejike Okejo, Uwevi Okefu, for this visionary approach to empowerment, both women and youths. And the more he does this, the more he will be turning the lives of the beneficiaries for the better. So I commend him. Apart from the motions and bills that has sponsored in the House of Assembly, he has continued to remain in touch with his constituents, thinking for them, helping them to improve their lives. This is what is expected in uh, anybody who is called upon to serve the people. Thank you very much. Ọjọ́ ọ̀sán, ọjọ́ ìgbèrí wọ́n ti lè mélòó. Gómìnà sí ẹgbẹ́ ìkùtà, ṣẹ́wọ̀n náà ká ọkpụkpọ ọkpụkpọ n'aka ji agwa bụ ihe nke George Ezekwanna ị ga-adịga n'ebe a bụ ibu ibu ebe a esego m ihe esego m na-eburu ihere gị na-echecha ma abịa gị ngwa bụrụ bụrụ bụrụ onye ọzọ ife adịgo Chibueze Solomon chairman n'aka bụrụ chairman n'aka mmadụ ofe imekwe onwe ya wụrụ onwe ya wụrụ ọbara gị na ìṣègùn àbúrú group one fm james ilé chairman ọ̀rọ̀ sí ọ̀pọ̀ yẹ̀ wò ọ̀pọ̀ yẹ̀ wò wọ́n àdúgbò ìwà àbúrú ìwà ní ọ̀rẹ́ ọ̀sán náà yọ ojú ojú báyìí. Mo ìwé wọn lápá náà yẹ. n'anya n'anya. mmụọ Emeka Oyibo. Kene Chama. Kene Prof. Kene Prof. Thank you. Biko kita ọdún yẹn máa fagi èpo tá. Biko wọ́n mú ìwọ́n tó àti máa gbà. Zero two six. Kamre Rivera zero two six nínú yẹn máa fagi kíkà èpo tá. Ilo. Virginia Ilo. Virginia Ilo. Ngozi Ezeife-Deba. Ngozi Ezeife-Deba. Ngozi Ezeife-Deba. Bịara ebe a ozugbo. Nwa Amaka Obiaju. Bịakwuru ahụ. Nwa Amaka Obiaju. Victoria Ezechukwu. Bịakwuru ya esi na. Victoria Ezechukwu no condition. I am Francisca ayọ̀bẹ̀lú francisca ọbí okeke ọbí okeke johnson okeke johnson okeke ifeoma chuka patricia ike agwọlụ. Eh, abịa ebu na ofu onye nnukwu dip friza n'ime ndị akpọ nkịta ofu onye ga-ebu nnukwu dip friza wee na injinia yelo injinia Okele prof.

onye ọzọ edebe onye aka kelee chairman kelee prọfesọ Wa face, hold the free and face the camera. Get on the pulling and I'm not teacher. Teacher, now I'm going to do. He said, "Go." Il va grupo, grupo, grupo. Victoria Ezechukwu Victoria Ezechukwu na kele chairman kele chairman kele chairman na professor kele chairman prof ìjọba ọ̀rọ̀ ìbílẹ̀ ìbílẹ̀ ìdẹ́sẹ̀kù ìjọba ìkẹrẹ mọ́tò ìta ìjọba ìjọba ìjọba ìjọba ìjọba ìjọba àwọn àlọ́ francisca. bọ̀dá bọ̀dá bọ̀dá bọ̀dá kẹlẹ́ chairman kẹlẹ́ kẹlẹ́ cross kẹlẹ́ honourable kẹlẹ́ honourable ọ̀wà ìjọba ẹbí mi. wọ́n ní ọ̀yàn ọba. Mọ̀tẹ́lú kiri ojú ẹgbẹ́. Madam, madam, madam. Ya, an siya na sun da ba a Amen. Yes. If Patricia Icaboro. Thank you. ìṣègbè ìmọ̀lú yẹ yẹ yẹ yẹ yẹ ìṣúná nìyẹn yẹ yẹ ìlú iṣẹ́ nìyẹn lórí ìlú. ẹnjìníà ọgbẹ́ ẹ̀sẹ̀ ọgbẹ́ ẹ̀sẹ̀ ọgbẹ́ ẹ̀sẹ̀ ọgbẹ́ ẹ̀sẹ̀ ọgbẹ́ ẹ̀sẹ̀ Kele bros, kele play. Play, play, play, ja. Mè Onye ọ̀rọ̀ m àrà ọsọ ìgbọ́ bá. Move away from your cycle. Move away. All right, sir. Salute God. Salute God. Mi gbọ́dọ̀, Dadani member, Dadani member. You don't know Martin, you don't know. Wadi naraki, naraki, dende, ah, yai. Wala mesin ke kuan. Le chef of the great deuxième, le prof eléyìí rẹ̀ tiwa tiwa ìjọba ṣe é bẹ̀rẹ̀ àkàrà wọn náà dé